ụmụnne m ekene m nụ nwanne nene ife onyonyo a nwanne anyị nwoke a merụ igwe anyị ife maka nya bụ ife nwanne ikwu amaghị ibezie nene ife onyonyo a ma gwakwazi anyị ife ilo na nya bụ ife na kọmenti gwa anyị nọ na-ekwu ite ka ọ na ọ dara ite daalụ na ụmụnne m onye chọọchị ndị ọcha bụrụ aghụghọ ha bịakwute gị si gị ji ebe bie na-abụ papa gị nna nna gị ha fere ihe ahụ apịchatasịrị ọkwa nwee nke a na-akpọ ikenga nwee nke a na-akpọ odumoru nwee nke a na-akpọ ogbugbu ọkụ ya nna nna gị ha ya nwee shirain ebe edobecha ya na-efe ha na-atụnyere ha mmanya na-egburu ha ọkụkọ mgbe ebe ndị agha azara ndị ọcha bata si gị na ihe a bụ idol na ikwesịghị ịdị na-eme gịnị ịdị na-efi ya si gị distrọy ya ha niile ọkwa ndị chọọchị si gị distrọy ya ihe ndị a niile i ya ya abụzielu nke ha mee gị bunye gị ọkwa disemba jụrụ ihe akpọrọ akpụ ma onye apịchara apịcha ebunye e gị iburu <laughs> asị m gị ihe ọ bụla ị nwere ike inye ezigbo akaụntụ do not associate yourself do not have any relationship with it maka na mgbe ọ ga-abakọkwa <laughs> ọ ga-abakọ ọ ka mma na ị distrọyere nke a ndị ọcha wetara gị dowe nke ndị nna nna gị nke dowe anya ka esi wee na-efe ebe ọ bụ na ị chọrịrị iji ihe akpụrụ akpụ wee na-ekpe ekpere eh yes some pastors will go for family deliverance ma pastọ ndị nke ndị nke eh, judaism ịmago eh, kedupa rabai eje family deliverance jee ihe dị iche iche adarụ ngwongwo nna nna ha na-efe akụọ ya pieces ọkwa gị ji aka gị na-atụwa eh, enwe nke dị ebe nke ọzọ dị ebe nke ọzọ ị na-ebupụta ya na-edowe ọ bụrụ ihe a kpụchara akpụ ma nke na otu a nna nna ha na-efi ya ee ndị chọọchị adara ya mee gịnị kwụọ ya pisis mana onye kedu onye ụkọchukwu anwakụrụ ihe ahụ na-achịkwa azụ o jesekpuru ala before another woman eme gịnị akpụrụ akpụ and this woman akpụrụ akpụ sometimes ije ije na chọọchị nke dị n'owere ị na-eri anya ọ dịka iru chi ije na chọọchị nke dị na Atịlaị ị na-eri anya ọ dịka iru nke Linda ije na chọọchị nke dị na aba ị na-eri anya ọ dịka iru nke iru otu aka iru ebiche iche iche mana onye believe one person and ị nwere ike inye in akaụntụ. ị nwere ike ịkọwanwu ntọnala ya bụ ife irukwa bishọp so gị wee bịa family deliverance wee kpọrọ nke nna nna ha kpofuo ọ kwụọnakwa ojesekpuru n'iru nke ahụ ikpofuru nke a yes ịnakwa na your cities your rented apartment ọ ndị dobere nke ha n'isi bed ha ha chọọ ekpe ekpere ewepụta ejide na-ekpe ịbakwa na chọọchị unu bifo ị gafe ebe ọ nọ maka ọkwa shrine ka a lụrụ ya ya kama ejizi glaasị dozie shrine nke ya ọ dị iche na nke ndị nna nna ha na nke ndị nna nna ha shrine nke ahụ adịghị iche na nke ndị nna nna ha ọ ọpụgreded shrine dị nke ahụ ọ dị iche na nke ndị nna nna ha jizi atani nke ha ji atani na nke ha ji kedu abịa gbakwa ha ochie wee pụọ ị na-aghọta iruo ebe a ọrịa ma o sekpuru n'iru ya yọọ yọọ yọọ bishọp esekpurukwa n'iru ya na-agwa ya ihe ọ ga-emelụ ha ị na-arịa na-agba gị dị pastọ bịakwalụri wee kpochapụ nke anwa debe nna ya ịkpọrọ wee bịa o jikwa krọs krọs bụkwa ya kpọrọ akpụ ndị ọcha na-eyi ya Ha hapụ na aghụghọ niile a i I'm not a subscriber of ihe akpụrụ akpụ but ana m achọ ịgwa gị problem religion wetego na ana anyị oke ọ na-enye gị nsogbu ị na-enunu enunu ihe eje family deliverance kpochapụ ihe a niile yet ịka jikwa the white man's cross na-ekpe ekpere yet ịka jikwa the white man's eh, eh, bead na-ekpe ekpere ịka jikwa ma nke a na-akpọ chaplet na-ekpe ekpere ike dịkwa nke a na-akpọ star of david ije na some synagogues ese ya agba na that is it will na bana dobe ma ndị gburu ya akpụdorecha na altars ha ya na tros ya ihe niile bụ gịnị imejis idol onye ọcha bịasị gị na nke ị na-eme bụ idol worship ndị a niile kponye gị nna ya iruo na bụ unu kụọ nke a ndị ọcha kụọ nke a ndị chọọchị nyere gị ịdọọ ya vaa vaa vaa ị na-agwa gị kụọ ya ihe ti nka kụrụ paa